anyị na-achị unu maka na eze eluigwe adịgo nso nwanne m chegharịa nwanna m chegharịa ndị nne chegharịanụ ndị nna chegharịanụ ụmụ okolobịa chegharịanụ ụmụ agbọghọbịa chegharịanụ maka na eze eluigwe adịgo nso ndị agadi chegharịanụ ndị nne nna wepụ n'aka n'ajọ ife ụmụ okolobịa ụmụ agbọghọbịa kwụsị n'ajọ ife nke unu na-eme ekwensu enwere ezigbo ife ọ na-enye gị ekwensu were aka nninye gị ofu o were aka ebe na lụ gị pụọ ekwensu nwee ike si gị bịa bịa mee nke a mee nke ọzọ na ị ga-enwe ego gị ọganiru ọma dịrị gị o nwee ike nye gị ego anwamana ịfụkwa ndụ ebi ebi ama dịrị gị mana jizọs si gị bịa na m gị ndụ m ga gị ndụ ebi nwanne m ana m ayọ gị bịa na jizọs na-akpọ gị n'ụbọchị nke taa jizọs ga-agbaghara gị mmehie gị ka ikwupụta chi ife niile nke ị na-eme ikwupụtasie ya eyo anya si ya biko papa gbaghara m isiri anya agbaghara gị mmehie ọ ga-agbaghara gị i wee yọkwa anya ya si ya ka onye lụ gị aka ka i wee bie ndụ bie ndụ ndụ dị ngọzi ka i wee bie ndụ dị asọ anyị na-ayọ gị ndị ụmụ okolobịa agbọghọbịa biko sinụ na-achị fepụta ịkpali ife ọjọọ nke ị na-eme imesi na ozugozie gbakwute n'ime jizọs ọ ga-enye gị ndụ ego anyị na-asịkwazi gị gị bịa echi bụ ụbọchị nke ụka echi bụ ụka anyị na-asị gị bịa na God's Power House Prayer Ministry, God's Powerhouse and Fire Ministry, 21 Ladika Street, Olodi Apapa, Biakayin Adika Okechi, 8:30 nkú òtútù, 8:30 nkú òtútù, elekere asatọ, bịa n'elekere asatọ nke ụtụtụ echi ka anyị na-adị ka ụka, anyị na-asị gị bịa. Jesus. Furokinaya. Jesus Furokinaya. Jesus na-akpọ gị. Ọ na-asị gị bịa ka anyị na gị ka ụka God's powerhouse of Fire Ministry, 21 Ladida Street, Olodia Papa. And otu oh, isi chineke ga-agọzi gị n'aha jizọs amen ene ya